ndị igbo be anyị abịagokwa ka anyị si abịa ka anyị nọ nọrịkọkwa n'ụbọchị nke taa maka na ọ na-abụ ụfọdụ oge anyị bụ ndị igbo a na-awụtasị onwe anyị n'asụsụ ụfọdụ nke anyị na-asụ ya ka anyị ji wee bịa tata ka mụ na nwa amadi a ka anyị na ya nọrịkọ n'ụbọchị taa biko nwa amadi enweghị iwe kedu ihe bụ afa anyị kọwara bụ afa gị uwe ndị igbo ibe m abụ m maazị Chinedu Ude ezigbo nwa afọ igbo Um, ebe anyị na-eme taa ọ masịrị m nke ukwuu ndị Igbo ibe m ifukwu anyị ka anyị leleta ụka kparịta nkata ụfọdụ n'ibe onye ma na onye na-amara ekene m gị dịba anyị na-anụgo n'ife afịa ọsọ afịa bụ Chude mana biko nna iwe n'iwe ama m na onye Igbo ibe m ka ị bụ biko nwere ike kọwatara ọha na eze ihe a na-akpọ mango n'Igbo mango bụ nke a na-ata ata eri ụwa mmalụ ibe na mmanụ nụrụ na enwere ibe a na-akpọ mango n'ọnụ igbo n'ofu afa njimalia ka njimalia enwezikwa onye maara bụ ọ bụ ọzọ n'ọnụ igbo ya kọwalị na mamarụ daalụ na